n'akụkọ anyị n'abalị a onye ji ọkọlọtọ apc azụọkwa onye onyeisi ala na-arịọ nkwado ndị deligeti otu pati ha gọọmenti etiti ekwela nkwa ilezi ọbịa nye ndị otu unesco ga-abịa ọgbakọ n'ala ha ọzọkwa igbo beze ndewo na ọ bụ ọbịa nwosu ji akụkọ ụwa n'abalị taa bụ fraịde abalị iri abụọ nke ọnwa mee n'ime afọ abụọ 2022 unu ga-enwetakwa anyị na akara eji mara anyị na fesbuk nta owerri live maọbụ na youtube gezienụ ntị nụrụ nke anyị ji bịa n'uju osote onye isi ala yemi osibajo kwuru na ihe ọ mụtara ka osote onye isi ala ejikerela ya ịlụso ihe ịma aka nke na-echere ọchịchị aka mgba n'ala anyị o kwuru nke a dịka ọ na-achọ nkwado nke ndị nwere aka oke n'otu pati apc n'owerri otu ọ dị ugbu a aka na-achị steeti Ekiti bụ Kayode Fayemi abịakwala kpọtụrụ ndị deligeti otu pati APC na steeti Imo maka ntuliaka elu nke otu pati ha ma na-achọkwa ka ha kwado ya onye minista na-ahụ maka mgbasa ozi nakwa omenala bụ Lai Mohammed ekwuola banyere ihe omume akpọrọ UNESCO's 2022 Global Media and Information Literacy Week nke a na-ekwu ga-ewere ọnọdụ na Abuja site n'abalị iri abụọ na anọ ruo iri atọ na otu nke ọnwa Ọktoba n'ime afọ abụ 2022 onye minista kwuru nke a na mmalite nke ihe omume nke akpọrọ Media and Information Literacy Series of the Third World Higher Education Conference na Barcelona mba Spain o kwuru uchu nke gọọmenti ala anyị na ịkpọ ọbịa nye ọgbakọ ahụ ma rịọ nkwado site n'otu unesco nakwa ndị na-ejikọrọ ya aka ndị ọchịchị nakwa otu ụlọ ọrụ kwụrụ onwe ha iji hụ na ọgbakọ a gara nke ọma dịka ọ gakwa n'ihu na-ekwupụta uchu gọọmenti etiti ịhụ na ndị niile ga-abịa na ya bụ ihe omume site na mba dị iche iche bụ ndị ga-enwe ezi nchekwa a na-ekwukarị na etu mmadụ si ejike ka esi emeso ya omume ma bụrụkwa n'obi na ejiji na-akwara mmadụ ụzọ n'obodo Faith Igwilo n'akụkọ a pụrụ iche lebara anya na ihe ejiji na-ezighị ezi na-ebute n'obodo ka anyị na-aga n'ihu ụlọọrụ ala anyị na-ahụ maka mgbochi mfesasị nje ọrịa ekwuola banyere mmadụ iri abụọ na itoolu ọhụrụ ndị butere nje ọrịa okoro ụwa ndị a nwetara nje ọrịa dị iri na itoolu na steeti Lagos Kaduna nwetara mmadụ asaa ebekwanụ Abuja nwetara mmadụ atọ ọ bụrụ na ndị dị ndụ ga-agụkọta ọnụ ndụ mmadụ biri ma na Chukwu na-eme karịa etu a site n'ịhụ na ihe niile mmadụ mere mgbe ọ dị ndụ ka a ga-edekọta n'akwụkwọ ukwu a na-akpọ akwụkwọ mkpughe nke a bụ isiokwu nke onye ụlọ ụkọchukwu nke ụka Deeper Life Christian Church bụ pastọ Imo Onyeali kwuru mgbe ọ na-ekwu okwu n'ụka olili ozu Oriakụ Kristiana ụba nwa ọnụniwu nke ehibere n'ezi di ya dị na ụmụnkwọ ọbazụ mbiri nke ọchịchị kansụl Mbaitoli Chuma Nwankwere ji akụkọ ahụ a na-ekwu na mmadụ ọbụla ekere eke nke ịgbafere iri afọ asaa bụ nnọọ ngozi nke Chineke nyere onye ahụ ma ka o si na dị Oriakụ Christiana Ụbanwe n'iwu gbara afọ iri itoolu ọ bụ nnọọ ihe ọṅụ nye ndị ezinụlọ ahụ pastọ Imo Onyeali nke Deeper Life Church Ụmụnkwọ Bazụ mbiri. bụ onye nọ n'isi ụka eji lie ozu a ọ rụtere aka na ọ dị mkpa ka ndị mmadụ were ohere eji eli ozu mụta ihe na-akọwa na onye ọbụla kwesịrị ịma na ebe a abụghị ebe obibi nakwa enwere ebe a na-aga ozugbo mmadụ nwụghara na-akọwa na mmadụ ịmakụ chukwu ma na-emekwa ihe ga-agbago onye ahụ eluigwe bụ ihe kwesịrị ịnọ n'uche mmadụ mgbe niile emechara lie ozu nwaanyị a n'ezi di ya naanị otu nwa ya nwoke bụ sa obinna ọnọniwu na ụmụnne ya ndị nwanyị ndị ụmụ ụmụ nakwa ikwu na ibe kwuru maka ụdị ndụ nwaanyị a biri onye prezident jeneral ọba Town Union bụ ihe anyị abaekwume na chief nnadozie ude kụrụ ndị mmadụ aka n'obi ka ha kara ọma ndị nwere agba siche ebe dị iche iche bịara na mmemme olili ozu a akụkọ nke a ka anyị ji apịachi n'abalị ama tupu makwara ngwongwo m nke achị ọzọ n'isiokwu ndị a ndị ghọrọ anyị ọkpụkpụ okwu onye ji ọkọlọtọ apc azọ ọkwa ala na-arịọ nkwado ndị deligeti otu pati ha bụ apc na steeti imo gọọmenti etiti ekwela nkwa ilezi ọbịa nye ndị otu unesco ga-abịa ọgbakọ n'ala anyị anyị wetakwara unu na onye nta akụkọ elebara anya na ihe egwu dị na iyi afe na-ezighị ezi dịka m na-apụ nke bekee ga-esochi aha m bụ ọbịa n'uju ka ụbọchị taa gara na ọma.